Ebinseu mankozo uje kwogi fada bata o isi ewu afọ ewu n'eziokwu fada onye eriri ya osi ndị kọmiti nwa ụkwụ ya ọkwa ndị misisi nwa afọ ya o gbaanị n'ụkwụ gbaanị n'aka ihe anyị kwuru deme o gbaanị n'ụkwụ gbaanị n'aka ihe anyị kwuru deme o ụwa ntọọ asị m ụwa ụwa mmee ọ kwefuru ụwa nnọọ <laughs> ụwa ntọọ <laughs> otu aka nsi ụwa otu aka nsi ụwa dịba ndị igbo si mberede yiri dike mana mberede ka eji ama dike mberede mitie itie dịka ojie breki ụnụ amakwana mberede mitie itie ji ka odie breki <laughs> mana ndị isi ojii aghọta ihe a na-akụ ebe a eboro ya n'amụma ihe mba olesi ma ị mara ha aka ntị ikiri azụ isi kụọ ha kpa akpa akpa ha anụ ihe ndị igbo ntị ndị igbo ha amaghadị asụsụ igbo bụ okwu. ihe niile a nna agụ ndị n'ime asụsụ igbo ọ dị n'ime igbo ọ dị n'ime igbo o kwuru ihe n'okwu n'igbo ahụ ekwuru ekwu tụwagodi afọ igbo aha godi ụmụ ibe open the name igbo you see yourself kedu ka onye igbo ga-esi wee che na o nwere ka onye gwa bekee ga-esi wee build a system and make it favor you nna kedu ụdị complain all this thing what type of nonsense is this how can these people build a system that will console you and condone you even the bible you read says it eh? kedu ihe mere ken ji wee gbuo ebel why did ken kill ebel why kedu ihe mere ken ji wee gbuo ebel i want to know ndị isi ojii tell me agaghị m akọwara ụnụ ken na ebel dị n'ime Igbo the history the story of these two is natural story is natural principle nobody owns them nobody owns them ken and ebel is natural principle because why nwanne force ọkwa ndị Igbo nwere ikwe enwere ikwe eji esu nri kedu ihe mere a e na-eme echusi ya nri ekpodo dị ikwe isi ihu n'ala kedu ihe na-eme esusia nri esusia nri ekpudo ikwe ihu naanị only mgbe eji ekpuchi ikwe bụ mgbe eji eji esu nri so force can only be used when needed but you use it every day as life nwanne igbu ọchụ n'ala igbo you go away ọchụ ọchụọ gị ọsọ na nnukwu igbo ị na nnukwu igbo egbu na ọchụ igbu ọchụ n'ala igbo achụọ gị ọsọ is the system a na-achụọ gị ọsọ but mba there is force there is strength strength last forever force no if you go to science ọ gwara gị na force enwere four fundamental elemental force <laughs> the fastest one ike adịghị ya ọ dị ka agụ agụ ọgba ọsọ ike agwụ ya ọ ga-agba nnukwu ọsọ at the beginning o pia but he get tired but strength will go go go go forever and ever but we cannot still get it ihe anyị na-agaghị eme wu the gold the secret of ndozi and in public anyị agaghị eme mana kwa ifru this four fundamental force is inactive four fundamental force of element is inactive ihe a bụrụ ihe ụmụazị ebe a na-akọtu ọ bụrụ ebe a na-akọtu ọ bụrụ ebe a na-ebugharị ihe apịrị apị ma ọ dị na jizọs ma ọ dị na mọbebụ ndebere ya anyway you like you keep it ngị mana onye uh, you who feared ordinary ordinary um, um, ka ha na-akpọ ya ordinary ihe apịrị apị you fear you fear ihe apịrị apị and they want to challenge those ordinary ibi na-atụ ihe apịrị apị ụjọ ordinary picture image you fear if you are afraid of image then how can you conquer how can you rule your enemy tell me how can you stand in open world to tell them that you have been victimized if you are afraid of ordinary image ị na-atụ ordinary image egwu eh, image ordinary image you are afraid na how can you fight like this nwanne how kedu ka ị ga-esi eme just tell me because ihe na-agwa gị nke ọ baa gị n'ime ọkpụ i tell you this thing for them to go inside your bone marrow whether you believe in Jesus or or nke apịrị apị or nke edobere edobe I don't care ha many ndị na ete isi a ka ịfụrụ na ha bụ Koran were eje ọgụ ọkwa egbe ka ha ji o nwere ndị bụ Koran eje ọgụ enwere onye Juu bụ Koran eje ọgụ e, tọrọ eje ọgụ enwere onye em ka ha na-akpa ya enwere onye kristian bụ baịbụl eje ọgụ ọsọ ndị kristian yes o buru baịbụl ọ dịsa na anọ na-akụ isi na anọ ebe ahụ na-akọgheri egbuo anyị ata anyị mmadụ kwuru dati mbịa ebe dị na ụra mma nwa ya eh. onye kwuru kọmplen ruo m nso ịkọmplen ruo m nso asị m dịkwa ị na-eji ụka e go to your Bible and open Kenan Ebel kedu ihe ken mere Ebel okwe o gburie yes ka ihe mere o ji gbuo ya the secret epupere gị edie eh, how you have to be ndị igbo na-asụ igbo ndị igbo si mmeri gịnị wụ mmeri gịnị wụ mmeri na igbo ụmụ igbo gwanụ m mmeri bụ asụsụ igbo kedu ihe mere mmeri mmeri anyị na-asụ igbo anyị amara igbo ihe mere anyị ji wee nọdụ ebe anyị nọ today because we don't hear igbo anyị anaghị anụ igbo ịkụziri nonsense you don't hear igbo that is the problem ị na-anụ igbo ị gaghị azụ nwa gị ka isi wee zụọ isufugo nwa gị you have been deceived generation upon generation your children is gone because mind is empty ihe ọ bụla ifirie n'ime ka o ji arụ ọrụ the program you gave your children they used to work mmadụ sikwuzie the worst one bụ na eho oduman na ana igbo si m ya Israel wee bịa pathetic story oduman na ana igbo si m ya Israel wee bịa nsị ahụ get the e e benefit what is the benefit of saying this ịchọrọ ije n'igwe But kedu what do you feel? Achọrọ m ịma the reason why you would say these things. You were born in Igbo land. So why the association? Achọrọ m ịma why did you associate this thing? Because I got home the reason why. Ọnwa obere nwa a in na America Or oh, see, I am in Nigeria or I am Africa. Reason for that maybe ọ bụ na he is not accepted in Africa in America. Or oh, sị okay I want to go to where my parents are ebe a ga m accept what is the man in igbo land saying he is from israel Can he hear the reason i don't understand imesia this thing you come back to public and say they have killing you or they are doing you anything ihe just o gosigodi na you don't have common sense that thing shows that you don't lack common sense if old man will come to igbo land and tell their children has israel wee bịa don't expect the children anything from them emekwana expect any good thing from those children because the father deceive go ha already how can somebody in igbo land buru foto onye ọcha tinye n'ụlọ ya to worship nwanne <laughs> ihe a bụrụ about god or no god ihe ahụ lack of common sense ihe a ọ lakịrị na your parents lack proper sense of reasoning kedu ka mmadụ ga-esi anọkọta filie na ihe bụ country do you know what is country Kedi ịmakwa country country is being created for benefit so ịchọziri somebody in Spain tacha afụ create a military paying them doing everything then you somewhere in Africa be the beneficiary because ịbụ he just fly and come here and tell them I don't have mother I don't have father they are fighting in my country all of a sudden you become the beneficiary the reason I aghọtara I i don't understand because why put the picture ọ na-acha ọcha desa na be gị said na picture anụnwa we save you kedi the reason why picture pictures be inside your house i don't understand that means you lack proper defensive system you want strength strength you don't have strength ọ bụrụ na ị nwere strength ị gaghị ekoro dat kosa na ya adị gị ụnụ akpọzi na deceive ihe ahụ lack of common sense because ihe na-eme ndị isi ojii n'ụwa bụ they can never accept error to correct it ọ bụrụ na ị mere accept na moto gị mere mmebi nwanne how do you repair the car how do you repair the car ikoro ihe na-acha ọcha dị na be gị ozu họrọ gị ị na-complain na somebody in America somebody in Europe is dealing with you or somebody in desert came to your land and kill you and massacre you na ebugheri kedu ihe ha ji bịa what did they came with ọgwụkwadị human being ka ha ụghọ nwere isiri na unu enweghị fụ isi unu kwuru nonsens ruo m aka gụpịa m gị anya imekwana eh? mgbe ndị ochie ọ na-eme ibere akwa bịa na ya adụ ntị na mmadụ dịrị gị ihe mpụ na chịchị ya sị gị go your father will send you back to that place you came from kịta na a na-emezi onye jee obere akwa bara akwa bata na anị mma ya esori ebebe ọ <laughs> oh, bata n'ụlọ nne na nna ya esori ebebe hei eh, eh, eh. oh, oh, egbuore ha m nwa m o egbuore ha m nwa m chineke nọkwa nke eme o chukwue chineke chukwue hee chukwu bịanụ bịanụ lukat ọ ihe na-eme today na ala igbo land mgbe mbụ mgbe ndị gbuo mgbe nnu ma anụ ọsa ibere akwa bata bụ ụlọ nna gị achụchi ya ga ebe isi bịa ọ sị gị jee mee ekeshọn onye aha bere akwa bifo irue ọ bụrụ na onye ahụ ebe ha akwa don come back to this house ọ bụrụ ozi ihe anyị nwere taa this is ọ bụrụ ozi ihe anyị fụrụ today nke a wụzi onye na even obere a na-ebe mma ya na-ebe mpa ya na-ebe ikwu a na-ebe ibe a na-ebe amagha m ebe anyị si mụta destin ma ndị Igbo na-aza mmeri n'afa gịnị wu mmeri ụnụ amakwana mmeri winin ụnụ amakwana mmeri wu victory unu amakwa na mmeri is a it means victory ndị igbo na-aza ya n'afa as victory ndị igbo is been victorious forever and ever before now and after all oh, the mind religious mind bring you the problem is soul is been killed your spirit egbugo ya that is why you are pathetic ọ bụrụ about physical force because you have strength as onye ojii nwere ike you have strength the problem bụ the mind is been diluted egbugo your spirit gbuo your soul you ihe iwụ mm, mm, onye nwụrụ anwụ na-aga ije so ndozi ọdịnala bịara to resurrect the mind so that you can be free to live as a human being ị ga-adịkwa free bie ndụ ọzọ ka mmadụ nwanne fight for what belongs to you build it because you cannot nwanne ị gaghị eri ihe mmadụ oke anaghị eri ihe mmanya kedu nke ị bidoro ha what have you created what have you done ndị niile na-awụgharị ihe a na-awụgharị na kedu ihe ha megoro to live better what have they done to deserve what that thing they aspire for kedu ihe ha megoro to deserve it i want to know life bicycle a na-anya anya nna anyị nyere anyị bicycle why because bicycle is moved by chain ọ na-emove by chain so your father na-anya your mother na-anya your ancestors na-anya ndị nwa na-anya kedu ihe meziri chain bicycle adọbiene ọdọbiene that is why ifuru onye ọbụla gba ụkpaka ndị Igbo na ihe niile ndị Igbo kwuru ma nke o nwere egwu a na-agụ nne tụdọ anantabeleko ebe nne ụdọ kedu ihe mere ọsa ji wee debe nne n'elu were eriri na-arịgo o nwere ihe mere ọsa ọ rizin o nwere rizin ọsa ji wee debe nne n'elu mana nke ahụ unu ga-afụ ya n'akwụkwọ iwu ala ndozi ọdịnala anyị ga-eji apụ ndụ ebe ahụ ka unu ga-afụ ihe mere ọsa ji wee dese nne n'elu ebe aha ka ụnụ ga-afụ ihe mere mbe ji wee chirie mgbe ọ bụla eriri eriri eriri kedu ihe anyị na ụdọ na-eje enwere ihe ndị Igbo na ụdọ na-eje ọkwa ụdọ eji akpụ ewu ụdọ eji akpụ ewu ụdọ eriri enwere ihe ha na ndị Igbo na-eje maka na ebe aha ka ndụ dị ekooduchara ihe niile na ndụ na ndụ na ndụ na ndụ na ndụ na ndụ maka na anyị enwero educational sistem to form our society education nke a na-ekwu n'ụlọ akwụkwọ nke ụlọ akwụkwọ bụ afta ka ị gasịrị culture ị gazie n'ụlọ akwụkwọ jee mee ihe a na-akpọ master degree what you go to school to do is called master degree all the sentry akụzi gị na nwata onye ka akụzi gị n'okenye but the only difference bụ na one wụ fairy tale one wụ reality that is only difference but I enwere ihe you don't have this thing nwanne you don't have to complain you nwere right you don't have the right because life is about judgment you don't have the you nwere right to complain that's why your prayer will not be answered. enwekere nke mere what have you done? that is the question what have you done to deserve what you ask for because ka iwere aka nke a tinye mmadụ ihe iwere nke akpọta ya iwere aka nke anya enye iwere nke anara ngozi kedu what have you done the question you watch television and see nwa bekee driving big cars building big houses and you want to be like that ihe bụ anya ukwu ka a na-akpọ ya na is greed ndị Igbo chi aha anya ukwu onye na-je jee ahụ ebe jee chiri tawụl gị ebe ị sara ahụ this is what Igbo people says if we want a place nwanne let's build it simple as ABCD in our own image and likeness iburu picture nwa bekee bi ebe as Jizọs ewere tigwa gị ya n'isi iburu ihe apịrị apị bi ebe a ewere edukpọ gị anya because why all those things will corrupt the mind of our children onye oh, mere anyị ji baa n'akụkọ ịpara foto jizọs afọ ya na be gị achụọ gị na ya na vileji i ihe apịrị si na-efe efe achụọ gị na vileji everybody will live to make sure that their children become the best ọ oh, ka esi build a best society ọ bụghị ịpụta ịta uru a na-enye nwa gị ọkpụ ya taa isi na okenye na-ata ọkpụ ụmụazị okenye na-ata na ụmụazị anaghị ata anụ kedu nke bụ na okenye na-ata anụ ụmụazị anaghị ata anụ n'ebe ka ọ na-eme ụmụazị enweghị eze ọha kwesịrị ịta anụ mana nke anyị bụ mba okenye na-ata anụ ụmụazị ata akwụkwọ ụkọ lukata ụkwụ ọkụkọ anụ adịghị ya ka ife ụdị arụrụ na ndị adị akwụkwọ ụkọ anụ adịghị ya nwanne mmiri si n'isi gbarụọ ọ ka mma na anyị ji n'oge ma accept na mmiri agbarụọ na ka anyị let go back to work ka anyị kwerenu na mmiri agbarụgo let's go back to work and build this land enyere anyị n'aka ka anyị build on this land then left for us if not nwanne everything will go ọ ga crumble because ọ nzuzu nzuzu nzuzu wee zuzuru pụọ ikuku ya eburie human being abụrụ ihe ahụ chere nwanne as long as you live you will die. every living thing is meant to die so what will live after you ahụ ihe m chọrọ ma kedu ihe ga live after you die nothing the society will go ndị ahụrụ na-ebeziri na ha na-achọ iwere ya ha werezie because those people are cultivated kwema ndị gị na ha na ịgba nta they are ready ever they are cultivated even though in a different level but they are you are not ndị gị na ha na-anụ they are ready ever ready because their mind is in tune the chain is not yet breaking but your own chain e break go kpata agwa ụnụ sọmt agwa ndị be anyị okwu na-agwa ndị be anyị okwu nwanne n'ụwa mụ na gị pụtara onye ọbụla abụrụ ofu ịghọtago ka hụrụ ihe anyị na-eme asị ndozi ọdịnala nwanne forever and ever forever and ever owu na oruhuru gị chọwe gị because akpara ya aka nwanne ọkwa forever and ever okpukpe ya ma mgbaghara ma ndị igbo agba aghara a ga-amagodi gị ụra amaghị aka ntị ahapụzie gị dịka ọsọ ihe ndị igbo kwuru ọnwụ na mmehie <laughs> mmehie ewee rịa nwanne a ga-emehie imehie ịrịa e asọ ọnwụ na mmehie adịghị mgbaghara agaghị adị ọnwụ na imehie nwanne agaghị agba gị aka ntị ghara imehie agba gị aka ntị nne does nso. ọ ka mma because ngwere gara ukwu osisi aka akpara ọ ka mma na ị hapụrụ ukwu osisi si ebe pụọ. maka ịgha ya aja na garị bụ ịgha ya aja na garị ndị igbo because ọ bụrụ iwu bụ na akpọrọ ya igbo ọ rụzie na every igbo man no ọ bụghị every igbo man some will be beneficiary because nwanne ị na-aga na kọmpanị mmadụ arụ ọrụ ọ bụrụ gị na onye ahụ nwe kọmpanị ahụ not no onye nwe kọmpanị tara ahụfụ mechaa kọmpanị arụọ ya ịbịa dị owe gị n'ọrụ so our job is not for ọ bụrụ na must you must come to work with us no but respect yourself because ndị bekee si respect is a reciprocal this movement is fire ọkụ ọkụ na ahụ ahụ ọwụ ihe beziri on ọ bụrụ about ọwụ na anyị na-abịa na facebook every day okay, when are we going to work when are we going to do the work ife na facebook every day na-akọ nonsense I say gị like like after that what happened igbo land ka nọkwa na-ana n'iyi after that what next every day na-ebugharị nonsense na facebook na-ekwugheri after that what next the work who will do the job for you till jesus will come and do it for us jesus will do it of course chukwu abịama will do that elohim will do that yeshua will do that apart from you everybody will do it apart from you nwanne look let me tell you something anything you cannot do for yourself nobody can do it isi na asi don't eat erikwana nni just try it don't eat mana ka agụụ ya agụkwa gị agụụ ya agụgide gị nwụọ isi na asị na nni don't eat agụụ ya agụba agụgụ gbuo gị nwụọ so anything ọ bụla ị na-emere ọrụ nwe gị mmadụ anya emere gị ndị Igbo si anyụkọ ọrụ ọgbọ ọfụfụ ime ihe ji wee kpọọ ụdọ ụdọ ụdọ maka na owe eriri ajoin tugeda ajoin ya tugeda osizie ike akpọwazie ya ụdọ ya e eji eji akpụ elu, anaghị eji eriri akpụ egwu mekọta eriri bụ nke na-arị arị ọ fụrụ m iwetazie eriri join ya dị eriri tugeda join zie ya wetazie eriri 20 join kọọ ya ndị igbo ji wee nwee ugwu azịza azịza ahụ eji azụ ụlọ ọwụcha kọnsept ndị igbo debere gị datịn wee sị gị igwe bụ ike igwe abụrụ na mụ na gị ga na-eri nri na ofu efere no all the mind ka a na-ekwu maka ya because the mind will muscle all muscle muscle will strength ka ihe muscle muscle will concentrate of energy mgbe ahụ ị na-aga na gym apa weight lifter ọ na acondense na concentrate all those energies in muscle ọ na aga ya togeda onye ka eji akpa ya muscle ndị Igbo na-akpa ya ọrụ ọrụ ọrụ anụ ọrụ ya ọ ebe aha ka dị pawa dị ọ ebe aha ka dị strength dị ọ ya but I have aghọta how the concept of these things these things will acondesiri coduzie into the culture ka ibibezie edibe ka ọ bụrụ ndụ but you refuse ọ dịghị surprise na ya anaghị eme ya ọfụma ọ dịghị surprise na nna ọnwụ na eme ọfụma ị ka na complain ị gaghị complain ma ọ bụrụ na complain o choro na things are not doing going fine so ihe anyị nọ now beginning of the work and the end of the work is ihe a na-agụ na ebe nwere ihe ọzọ ala igbo nke ahụ anyị nwe anyị nwe nwe ya buo na ala igbo ọ bụ anyị nwe anyị nwewe ndị igbo anyị nwe ya and ihe anyị chọrọ ebe aha wụ pure life ebe onye ọbụla ga-eme obie obi sie ibi ndụ a na-agụ ya agụụ isi ya na ọ ga-anwụ ọsị gị ya akwa kịta na isi mmadụ sef na ọnwụ na-abịa ọsị ya wuo nke ọ dị ndụ isi onye igbo na ọnwụ na-abịa ọsị nya bụ onye nke ọ dị ọwụ ndụ because why you lose go hope ihe m na-agụ na 17 percent of people can say that now 17 percent of igbo people will say this thing ihe m na-agwa gị now isi ya na ọnwụ na-abịa ọsị nke ọ dị nna anyị ọnwụ nwa bịa were mmadụ ka o je nwụọ n'onwe nke ọ dị ọwụ ndụ ịghọtago so ihe a na akpụ ya frustration ọwa anxiety anxiety ọwụ psychological problem ka ọ bụ ọ bụrụ egwuregwu mana ndị mmadụ agọta ha ekwuo ndozi ọdịnala ndị mmadụ agbama ịmagonu ndị nkịtị chekwa ma fem fem fem fem ya chọrọ famous famous na famous kedu ihe uru ọ bara gị famous of nothing kedu ihe ị na-eme dị famous you want to be famous and so what after that what happened your land is still in bondage nothing goes for nothing that because people don't understand it. ndị mmadụ chekwa na enweta freedom everything will be okay that is psychological problem fear religious mentality look in africa most of africa are independent why things are not going fine you will still give me excuse you will tell me that white man this white man that white man obi naturok white man obi naturok i want to know buhari e na chọcha enwere onye sineti na-achọ na nigerian senator o nwere white man nọ dị na nigeria senator i want to know na igbo land enwere onye ọcha wụ gọvanọ o nwere onye hausa wụ gọvanọ o onye yoruba wụ gọvanọ no look other african countries ha dey free to do whatever they want but the mind is not because ndị igbo na-asị a na-amụ aka ekpe na nka ịma nwaanyị ha ji gwa gị ya maka na aka ekpe a na-amụ ya amụ na-amụ aka ekpe amụ ya ka ndị Igbo ji wee sị gị ọ na-eme aka ekpe maka na a na-amụ ya amụ anaghị amụ ya na nka anaghị amụ aka ekpe na nka ihe awa ụka bụrụ ilu ọ ya ka ị ga-eme ije na baịbụl ịgasị na baịbụl ma religious buk aha niile ọ ya agwa gị na enwere age ọ sị gị all those people gbuo ha ọ sịghị gị jee gbuo ha ihe ọ na-agwa gị bụ cut away from them. because their own is gone as long as na ha bụ 40 years na ha enwere ihe a a fool at 40 is a fool forever then said in everywhere in the school educational system in the 40 years ị ga-aga night school ọ bụrụzi normal one ka ị ga-aga ị ga-aga special school agaghị eme admit na normal school why because you are over 40 years asị gị Moses live 40 years Jesus Christ 10 40 years why so ịma ihe ị ga-eme you don't have a problem ọ bụrụ na ị mụrụ nwa ekwena ka moto aha gara gị nwa gị that is the case because as long as you give birth ịbachighakwa n'azụ you are back nke awụdị nke nwe bịawazie no ịgago straight ahead to the life so ọ bụrụ na ị fụrụ onwe gị asị onye nkịtị and ị chọghọ ka nwa gị ị ha mbọ ka nwa gị bụrụ mmadụ nwanne ị na-ediri ịma ezigbo ụra ị na-ediri inye nje dirty slam. because tomorrow your child will suffer and there is no God. this is ya yeah, scientific experiment proof your child will suffer so why did you born the child to suffer so if there is a problem you created it for the child ọnwụ na nwa gị nwere nsogbu you create it because when the a na-agwa ha na ndozi ọdịnala nekwe ụzọ nekwe look di the road straighten the road straighten the road you refuse because of ego and nonsense sentiment make no sense anywhere in the world because of that your child will become useless yes they will be they will be useless on ịmarọ enwere automatic ticket to heaven there is none ndị igbo si na ozu akwa ha akwa nwere ka o si eme omume ozu akwa ha akwa nwa azụghị azụ nwere ka o si eme omume I am not making this up. so ihe anyị chọrọ to build a land world of living both to human being and animal onye ọbụla na-anọrọ up to standard ga-abịa were na-emebisiri anya na igbo na-egbutọsị na-achụ aja n'ime mmiri nwanne chụwa ya n'ime ụlọ gị dia personal problem i don't know why ndị isi ojii cannot understand nobody asks you not to do anything with anybody. nobody cares what you do do it in your house ọ na chukwu anaghị anara ya die ọ bụ na ndị mmụọ anaghị anara ya if you inside your house so ndị mmụọ anaghị were there why must you be outside so ndị mmụọ enweghị ike iwere die why i don't understand ị na-ebugharị picture Jesus n'ala Igbo nwanne ọ bụrụ about Jesus is the problem do you know that that one is white? ị mana that picture na chọọcha nwee isi ogologo look at yourself in the mirror and look at the picture look at yourself in the mirror and look at the picture or the sentence behind then why did you worship it so kedu ihe nwa gị ga-eme ma ọ bụrụ na ọ datin your child nwa ị mụrụ amụ kedu ihe ọ ga-eme ma ọ bụrụ na ọ destin how do you think your child will feel ọga ha makwana igbu onye the moral of that child inferiority complex start from that moment as long as nwatakịrị nwe ability to reason ụgbọ ọbụla o rughara 7 years fụ na nna ya kowere picture white Jesus na ya dị ya ọ nesie ya anya sị child n'ime obi ya o nwere ihe obu n'obi ọ gaghị agwa gị from that moment kọla ya ga-ebido sibe ya isi from that moment kọl ya ga-ebido ọ ga-ebido reject very kọl because why kedu the reason why nna ya ga-eji wee were another image of somebody konye n'ụlọ ya as a moral integrity as a moral person so that means we are immoral as human being so o ndi ndị umoral enwere ndị ga-eme iwere their picture debe na ya adị ha you be safe nwee ndị ga-eme were of imeji debe na ya dị ha iwubi ajọ mmụọ enye gị nsogbu all these things bụ ihe ndị the anyị ji wee mere ndụ this is what they call life not knowing that na every of their problem came from this nonsense ha na-eme ọ sị gị na na aja ofu were anụmanụ chụọ aja ofu were chụọ aja anara nke onye ji obi chụọ aja anara nke were anụmanụ chụọ aja ken were anụmanụ chụọ aja god never take it ebel were anụmanụ chụọ aja god take it and ken jeje gbuo ebel ọkwa ihe unu na-eme today ndozi ọdịnala si unu na ihe ọjọọ unu atụ unu site ka egbuo <laughs> ọkwa ndozi ọdịnala si unu ka e ọ bụrụ na ihe ọjọọ apụghị n'ala igbo ihe ọjọọ oyibo agaghị adị mma simple what we said is that. nothing more nothing else na ọ bụrụ na ihe ọjọọ anaghị na ọ bụrụ na nsị na aja anaghị na ọ bụrụ na arụrụ anaghị na-enweghị ala igbo ị na-enweta ọkwa ya ka asịsị jide ka egbuo mana ndị ụka gwara na ụnụnụ disentin na ndị ụka kwuru disentin enwe ihe dị iche n'ime na ken na ebe enwe ihe dị iche n'ime ya tụọ ụmụ ibe ezie m ozi zie ọgaranya ezie m mana esi m bute ya ebute asị m ya mba na ibu anyị danda ya sịra ngwa na ele anya ịma nwata igbo nwata igbo mara mma ọkwa wivon nwata blak woman to be beautiful ọ wivon Wivon ee ewo ọ eme ọla ọwa ọbụbụ Wivon ọfụ onwe ya so eh, jọrọ njọ so o create go that mind because anya gị send the message to the soul to the heart so now oh, na the image a project go into your mind as beauty for this long hair Jesus Christ nwere Mary. nwere No ọ ya beauty for you nna nwanne how come how can you how can you defeat this thing this is a the mind problems these are mind problem ihe ị chọrọ ihe ọma nwanne ị chọrọ ihe ọma kwiwu ndozi ọdịnala i tell you i swear with an igbo ndozi ọdịnala ga the best thing ever happen to our people because what we came is to decolonization ihe anyị bịara for decolonizing the mind and decolonization is colonization of the mind to colonize you because nwa bekee colonizere gị ihe anyị bịara to recolonize it wepụ that nonsense tinye gị ezigbo bring the message of your ancestor and give you you become a superman you become a super hero superman we want you to be superman not ndị nkịtị na-ebe akwa akpaga na nonsense anyị chọrọ ka ịrụ superman don look at nwanne ndị igbo si eji ha ma ebuka m ibu anyụ nsi okwu. ejighị ebuka m ibu anyụ nsi okwu don look at dị ndị chief na ndị eze na ndị enene ndị eze enene millionaires enene ha nwanne we can do it ọkwa life ka anyị nọ this is life we can do anything ọ bụla anyị chọrọ n'ụwa we can do them from a to z from a to z is because ị na-eme something based on comparison you can never succeed if you do something for comparison you can never succeed that means you nwere ambition at the first place you will just overclouded by sentiment and emotion you gbara ihe ị na-eme you don't have a plan you don't know what you are doing you just overclouded by sentiment and emotion then you are desire bizarre nothing empty ndị igbo si a na-ekwu ọnụ efu ekwu mba so ọ bụrụ na enwere ihe ị bịara ime you will focus in your dreams and aspiration go towards it do it don't give a fuck don't look at anybody go where you are going as long as you begin <laughs> to go for admiration it is that is the point line because gochos na ịmara ihe ị na-eme they don't know what you're doing ịmara ihe ị na-eme mana ọ bụrụ na ịma ihe ị na-eme you go towards ebe ị na-eje Messi na ego Messi na-agba bọọlụ Messi na-agba bọọlụ ị na-agba ya stọrọ na ha ada ego Messi Cristiano ịgba ya stọrọ na ha ada mana ndị nkịtị ịgafe na ahụ ka ọ daa na na-egbu opee onye nkịtị buru bọọlụ foge ka ị na-abịa sef ọ daa na chinye okwu na-abịa elu he ya agbaji ha ya ụkwụ ụkwụ ha onye metụrụ ya okwu mana mesi ị na-agba ya stọd ọ na-agba em Cristiano ị na-agba ya stọd na-agba odoge anya na ndị a bịara ịgba bọọlụ na ọ bụrụ ndị bịara ikiri ekiri ndozi ọdịnala bịara ịgba bọọlụ we came for the game and we are ready for the game is of the mind the game is of the mind when we prepare you if I prepare sia gị arụsịa gị ọrụ arụsịa gị injin iwuru jet fighter arụsị anya iwuru jet na asị gị pụọ n'ala igbo isi mba na-eje eme gị ebe ka ị na-eje asị gị pụọ n'ala igbo eju nwanne onye ọbụla mere ihe ọjọọ n'ala igbo mara na amara ọnda ndozi ọdịnala o ime ihe ọjọọ a na-achụ gị ọsọ you will leave the land that is pure a na-egbu ama n'oge bifo chi ejie nwanne igbuo ọchụ dị you leave the land simple as abcd so ka ọ marakwa ama ka igbo na echi asị amaghọkwa amaghọkwam igbu ọchụ n'ala igbo mgbe ndị ochie you leave the land igbu ọchụ na ndozi ọdịnala you leave the land and anyị nwude gị ebe ị na-egbu anụ na iro ị na-achụ aja iro anyị adaghị iwu ịchị ịchụchụ ya n'ime ụlọ gị onwere onye si gị achụna na onye si gị emere ntin nobody don't ever contradict ihe anyị na-ekwu here ihe ọ bụla ị chọrọ ime nwanne me the community owns the land not you community owns it so how do we bring investment into the community ma ọ bụrụ na ị na-eme ihe dota o gosiri adọrọ gị mma o gosiri adọrọ gị mma if you want to go to other places and have fun but fun cannot come into your society so ị makara ihe wụ hypocrite you are a hypocrite ịbụ hypocrite ihe bụ ị gaa na china china amasị ya mma ị gaa na japan japan amasị ya mma ndozi ọdịnala sizie ka anyị mee igbo ka ọma maa mma isi mba na ebe a na-egbu agbu anụmanụ na ebe a na-eme nọnsensị ikwu datin bi ebe m na-ewere m anụ anụ ahụ pịagwa ya n'isi ewere m anụ ahụ jipighi na aha pịagbuo gị n'isi werezie gị nyezie mmụọ aha si mmụọ aha ya taa gị ọkwa iwu ndị mmụọ ọ kọpere mpe werezie onye a na onye a ruru onye a dị oke at least one month time mmụọ agaghị anazi anything at least enyegodi onye aha after two months mmụọ mmụọ ezugodi ike ebe ọ bụ na a na-agwa anyị ibi afọ a na-eto anyị eh? ha ke were the society wey we are going to build why ka ebe ị imagination do you imagine ị do you have imagination do you have ima just imagine godi inside your mind just imagine inside your mind how this streams how these lakes will look beautiful how pretty these waters will look if we make, make them anyị mezie ha ọfụma nwanne kọchasịa mkpụrụ osisi na these places eh mesie ya ọfụma gị na asa gị pụta unu eje ebe a gwunye eh na-aṅụrụ something mmiri ikuku mmiri a na-ekusa unu mmụọ bi na mmiri ikuku mmụọ a na-ekusa gị maka na nwere gị ga-esi etiriti mmụọ mmụọ etiriti gị ọfụma if you treat mmụọ good mmụọ etrit ego good nwanne imechisi mmụọ ihu ya abụrụ treat good to mmụọ ihe dị mma na anya gbara akwụkwọ mmụọ na-eri ihe dị mma mmụọ anaghị eri nonsens bikos na amarọ mmụọ anaghị eri rubbish ihe mmụọ na-eri wo ihe dị mma ịhazi ebe ahụ ọfụma ifu mmụọ will come there and live ọjọọ njọ mmụọ awa from there ụnụ amarọ why are everybody building new cities good cities why? because ọwụ mmụọ mmụọ ihe dị mma na anya gbara akwụkwọ anya wụ mmụọ ebe ọ bụla ị hear ihe dị mma anya wụ go there and live so your society is dirty all the dirty that is how your mind is dirty society gidiri dirty it means that your mind is dirty ịmara ọ dị ịmara look around you look around you just look around you look around the world enwere onye ka na-eme ụdị ihe anyị na-eme enwere onye ka na-eme ya anyị aga na-eme na complain nna nwanne ọ bụrụ na ya na ha complain na ihe iwu aka ị na-enwe m if we are not anyị we want to be better ị chọrọ inwe korota ị chọrọ inwe roads bridges rivers seas eh, beaches you want to have them you must sacrifice something you must sacrifice something sacrifice this your nonsense attitude and good things will come sacrifice your useless life and good thing will come god does not live in nonsense house never not today not tomorrow god anaghị bi ebe ruru unyu god does not live there so if you want a good thing clean your heart clean your society then god will come there and live ndozi ọdịnala bịara here to clean the land so that the god will come back here and live ebe a mụrụ ebe a chukwu ka a mụrụ n'ala igbo a mụrụ chukwu n'ala igbo because igbo ukwu ukwu chukwu ukwu ọ ukwu ka ọ bụ ọwụ ukwu ye ọ ihe ji ukwu nyanwa ji holds everything together that is where the explosion happen because ọwụ concentration of energy cause the explosion ọwụ chukwu ọnyanwa jie ọ ya jikọrọ ọnụ ọwụ n'ala igbo ka ọ bụ ebe ahụ ka o si pụta ụwa explosion happen and it appears how can ọ bụ hapụgo ebe ahụ wa na jee ebe dị ọcha jebiri ọ na-ebi n'ebe ruru unyi nna nwanne ị na-ebi na toilet ihe ebi na toilet nobody wants to live in toilet me no if you want to live in the toilet go and live ndozi ọdịnala bịa here to clean nna nwanne only fire can renew something only fire only fire can renew something nothing more nothing else water can wash it but you cannot renew it you can use water to wash it but you cannot use water to renew it only renew is fire only fire you can use only fire to renew ụmụ ibe so if you want to be renewed ndozi ọdịnala is for you Ike ka continue na apịtọgarị mpịtọ we don't need you here si ebe a pụọ nwere ihe ji ga-eme ike na-apịtọ mpịtọ we don't need you ma nne ihe abụrụ ọ bụ ndị umengwụ ọ bụrụ ọsọ ndị umengwụ ọsọ ndị obi kara ọsọ ndị kara obi ndị na-anaghị atụrụ ihe apịrị apị ụjọ e? kedụ ka mmadụ ga-esi na-atụrụ ihe apịrị apị ụjọ why kedụ ka mmadụ ga-esi na-atụrụ ihe apịrị apị ụjọ nwantụnụ si ya ihe apịrị apị ya ruo m nse nwere esie nri mfọdụ atịrị ma nke nsọ jizọs ma nke a niile were m esie nri na ndị ahụ uru ka a gbara mmadụ na na-ezuzugharị ụmụ ibe ọwụ ndozi ọdịnala ka anyị na-eme anyị ga-edozikwa ihe nna nna anyị hapụrụ anyị anyị ejiri egwu egwu anyị ejiri ọdịnala igbo egwu egwu anyị ejiri omenala igbo egwu egwu maka na onye nwa bụ ihe anyị pụtara ụwa nwanne ngwere hapụ ukwu osisi aka kparị ya si na ọ ga-adịrụ na mma ka anyị cherekwe na echi nna chere na anyị anyị na-abịakwa echi o ọgwa nke ihe anyị na-abịa ọrụ anyị ebene ọrụ anyị ebene anyị ebetịnatago ọrụ anyị maka anyị ji ọrụ anyị ji n'aka karịrị akarị ụmụ ibe anyị na-eke na-eke na-ekene ori na-ekene afọ na-ekene na-ekene ndị ọkpụ na-ekene ndị egede na-ekene ndị mbụ na-ekene ndị ichie na-ekene ndị osu na-ekene ndị amaala na-ekene ndị ohu na-ekene ndị ume a sị m na ka ha nwati wee gbaa mbọ wee fụ na amamihe batara n'Igbo na ọ ga-adịrị ha niile mma n'ofu n'ofu anyị nwawo ndị ndozi ọdịnala ndị bịara ịbọpụta ihe ahụ enyiri enyi ihe ahụ enyiri n'ime anyị anyị ga-abọpụta ya gosi ndị ụwa na anyị nwawo igbo igbo ahụ a na-ekwu igbo bụ igbo nke ahụ a na-ekwu ndị agha kere ụwa kesịa nye ndị mmadụ si ha were ndụ jee ndụ ndị mmadụ ewerezie pụọ ndụ anyị abazie na akụkọ taa anaghị akọ ụdị akụkọ ha akọ onye kwuru nọnsensị bụ ebe nọ gefere aka nekwa anya aka ngwu ya ọba ha egbu m nka ngwu nke ọba ha jee anya isi n'ọnụ dodere ụmụ igbo